yeah, yeah, yeah.

ọ bụ gịnị bụ ofeke onye bụ ihe na-agba ọkụ ọ na-achụ oke ịma na ọ bụ ofeke onye gburu nwanne ya na-ene ụwa ka m gwakwa ya agwa ịmakwa na ọ bụ ofeke n'ịbụ omere ọra n'ezi mana agụrụ na nyocha beghị anya ịma na ịbụ ofeke onye fụlebe n'ihe ya si eri ọma wee mechie nya ịma na ọ bụ ofeke ya nne kwuru okwu kwuru wee sị ofeke ọ na-agbakwa mgbe kele ibe naijiria jụgo igbo n'igbo amarọ ma nke kasị njọ bụ nke a igbo jụrụ onwe fa ihe okoko ije egwazienu okwu asị nọ n'ala na alaba intanashọnal anagogo kọmputa vileji anabago ladipo maketi na anana butari na maketi gaina tinka na papa baibayo igba ọma nze obi ije o igba Biafra n'ala Igbo ka tụrụ ya bọmbụ n'ala Igbo ka tụrụ ya ewu ọba anyị ga na emebi mana tata Igbo alapụghị ala Igbo wee jebe mba ọ bụ gịnị bụ na tata ebe ka a na-edozi na Naịjirịa ọkwa be ndị ọzọ ka a na iwu high rising be ndị ọzọ ka na-alụ ya factories be ndị ọzọ ka na-alụ ya basic sọkwa be ndị igbo bụ gịnị abụrụ ndị igbo ọnụ ajọjọ ha bụ ndị ajọ n'ụwa agbanyeghị ibe niile na ọ gịnị anyị na-eme ka ofege na ndị agbala ebe ma nja ihe ogogo ije igbo teta nọ n'ụlọ onye ji teta ụlọ ọ bụrụ ụtụtụ ya nozi tatadịba mmanụ ọdịbalụgbo n'obodo anyị nọ n'ime ihe na bachara anyị ma ncha ka m nye gị ezampụlụ nwa ọcha tịghị ọfụma banditi ịkpa ike enyeba amnesti esmenu gbuo mmadụ enyeba padon kedu maka Boko Haram fanwere ibu n'iti ya ma ọ bụrụ onye Igbo ọ bụrụ life sentence ya ọ bụrụ onye Igbo atụmanya ga-egbu enye ọ bụrụ na onye Igbo eji ya wee mee sampụ ihe ogologo Igbo teta ọnụ ndị Igbo bụ akụ n'ụzọ anyị na ịmama ndị lasị nọ n'ala na alaba intanashọnal anagogo kọmputa vileji anabago ladikpọ maketi na anana butari na maketi ga ịna tinka na papa baibayo